you kwuru okwu si na ọ na-abụrụ ejiri ụtụtụ kute mmiri etu a ọ dịka ama aṅụ ya aṅụ ee nkwụcha abụghịkwa n'ụjọ maka na anwụ na onwe ya kwuru si na anya mana onye na-abịa na biya dị ike ee ọ dị ike ọgụ dịkwa ike mgba ya mere ya ji wee makpuru amakpu igbo bigbo daalụ na anya nabata unu n'oge ugwu mba bụ nke na-abịara ụnụ n'ihe onyonyo a n'izu ụka ọbụla mgbe na-asị gị biko unu nọrọ mma maka na anyị buru nabata aha mbụ Mike Onovo na-asị gị na nke taata ga-akaja akaja nketa ata ga-adị mkpọkpọ ee eh, maka na onye ọbịa pụrụ iche na nke tata bụ onye nọ na mgbe ochie ma nọkwa na agba ọhụụ ee eh, ya mere ee eh, ọ bụrụ na anyị nọsịa n'ụbọchị tata amara m na ihe anyị na-eme ga-adịghị mma ee anyị ga-eti egwu anyị ga agbari ọkwa na na anyị ga-eti egwu ọnụ n'okwu na asị na biko ebe ọ bụla ị nọ nọrọ mma makara anyị buru nabata igbo bụ igbo aka mbakwa nwanne unu nwoke Mike Onovo daalụnụ eso ee ndị banyi anyị na-abụ ekwu okwu mgbe ụfọdụ asị mmadụ na ịgbọrọ ihe ewu na-eri mana anyị mara na ọsụsụ ewu mgbe ihe nwere ike ịgbọpụta ihe wee rie chukwu ya azụ nke mmadụ gbọpụtara ọ dị ee mana ụbọchị taata anyị chọrọ iwetara unu nke anyị kpọrọ ka m kwuo uche m ịma na oge ahụ na mgbe gburugburu mgbe anyị nọ n'ime obodo anyị nwa bụ ụmụaka wee ndị na-aga m ịkpọtara m ịkpatara egwu nni egwu ee ọ bụrụ na emekata ịkpata ha ya bụ nni egwu E, ewu mekata nwu nweta nri ehihie edowere n'ime ụlọ ọta ya tasa ya atasa ọ bụ eziokwu na e nwere ewu arụrụ ala na-abụ ịgbachigodo ya bụ nri na nke akpọrọ kọbọdụ ọ gakwara ebe ahụ mepee ya taa ya otu tara nke m otu ụbọchị ihe nji ewu ahụ mee e, ọ dị m ka m were mma rụpuo ya afọ ka ihe ntanta gbaa mana ụbọchị tata ihe anyị chọrọ iweta n'oge ka nkwa uche m bụ ee ka anyị jụọ ndị mmadụ ndị nwa afọ igbo kedu ihe ịma ewu na-eri n'obodo unu ka anyị mara na m ha ka ihe ewu na-eri ka anyị gaa na ụka mkpọbata Chinasa nwee eme na ndị otu ya ndewonu na ibe anyị ugbu a bụ oge aha anyị na-akpọ nwa afọ gị bụ onye bụ onye Igbo na-azọ nwa afọ Igbo kedu ihe ị maara n'asụsụ Igbo o doro m anya na ọ bụrụ na ị bụ nwa afọ n'ime unu toro n'ime obodo n'ihi ya achọrọ m ka ị gwa anyị otu aha ewu otu aha ahịhịa ewu na-eri ya bụ nri ewu kpọrọ anyị otu ahịhịa ewu na-ata ndewonu ka anyị pụọ na maka anyị gbara ihe ndị mmadụ ga-ekwu maka ya bụ ihe daalụ dịka nwa afọ Igbo ị toro n'ime obodo etokwara m n'ime obodo ngwa biko kpọrọ anyị otu ahịhịa ewu na-ata otu ahịhịa ewu na-ata bụ igu igu nkwụ ọ zatara ya ndewo maazị biko afọ m bụ Nwabụeze Afulukwe e hụrụ ajụjụ nke a na-emekwa na a na-akpọ agba anyị na-eme ka a na-akpọ ka nwa afọ ị toro n'ime obodo Etu m n'ime obodo ngwa biko kpọrọ anyị otu aha ahịhịa ewu na-eri ee o nwere ihe ewu na-eri ahịhịa ewu na-eri a na-akpọ igu onye igu e ihe ọzọ. o nwere nke a na-akpọ okwe ihe ihu na-eri a na-akpọ n'asụ Igbo ọka ka nkụ maka eto m na amụrụ n'ala Igbo nto n'ala Igbo oyili nne o nwere nke a na-akpọ okwe o nwere nke a na-akpọ igu nwee nke a na-akpọ e, e, achala nwee nke a na-akpọ mbụbụ ube nwee nke a ohili nne ma abụba akpụ e nwere agba nke anyị na-eme a na-akpọ ka nwa afọ itoro n'ime obodo kpọkenere anyị aha ahịhịa abụọ ewu na-eri a na-agba na nri ewu ewu na-ata igu nkwụ ọ na-ata achara eh, eh, ọ na-ata achara ọ na-ata ọtụtụ ahịhịa dị iche iche eh, ma ikpo ma ndị ka ji leba ọrọ ma njiri ha ncha ewu na-ata ha ududu na mmiri ma ahịhịa ndị ọzọ dị iche iche ndị wogwu ọha na eze aha ga aha ọzọ aha m bụ lọlọ ọnụ ọha esi m imo steeti ụmụ agba nke anyị na-ekpe a na-akpọ nwa afọ ịbụ nwa afọ igbo abụ nwa afọ igbo toro n'ala igbo ngwa biko kpọrọ anyị aha ahịhịa atọ ewu na-eri

akwụkwọ unele igu ọfọ eh, tu araba chaleku ya ya ya o riri ya ya ya o ya ee eh, eh, ma bụ maazị Arịzechukwu Ọkafọ abụ m onye Anambra onye Idemmili nọọsụ. Ilori Deminot a na-akpọ ya onye ume ojii ndewo. bịa dịka nwa afọ Igbo o nwere abịa n'ime obodo itoro n'ime obodo e nwere ahịhịa ndị Igbo na-agbanyere nri ewu ya na-akpọ nri ewu ewu ahịhịa ewu na-ata mm. kpọkenere anyị ọ bụlụgodo anọ ee ehm, onwe nke a na-akpọ ahaba ewu a na-ataka ya onwe nke a na-akpọ igu nkwụ mm-hmm. ewu a na-ataka ya onwe nke a na-akpọ akwụkwọ ube oyibo mm-hmm. ewu a na-ataka ya onwezi nke a na-akpọzi akwụkwọ mangoro ịtazia <laughs> nke afọ ewu na-atakwu ya ewu na ya ah, afọ mbụ chukwu nọ m nso ụzọ ndị mmadụ jiri onye nsọ mara m ndewo ọ ka nwaafọ igbo toro n'ala igbo achọ m ka ị kpọrọ anyị ahịhịa atọ ewu na-ata eh, ahịhịa na-ata eh, ewu na-ata ikpo ikpoko ikpoko ndị be anyị na-akpọ ikpoko ndị ewu na-ata achara ewu na-ata akwụkwọ une ewu na-ata enwere akwụkwọ ndị be anyị na-akpọ nwannu ewu na-ata ya aha m wụ evangelist st matthew abụ m onye wawa iji mee ka ọranaeze mara onye m bụ abụ m onye enugu steeti abụ m onye obe agụ amaechi ọkụ n'anụ nwafọ igbo ọ bụrụ na ị bụ nwafọ na itoro n'ime obodo wawa ị kwesịrị ịma ahịhịa ewu na-eri kpọpụtara ya ole nwere ike ahịhịa ewu na-eri ihe ewu na-eri erikakwanụ ewu na-ata igu enwere akwụkwọ be anyị a na-akpọ ugo yes ewu na-ata akwụkwọ ahụ a na-akpọ ugo ọ na-akpọ igu ọ na-ata ogirisi akwụkwọ ewu na-atọ erika isi na mkpọpụtara gị naanị atọ <laughs> ugwumba bụ ugwumba dị m onye ọbụla ekwuo nanụ ịma na ihe ewu na-ata na bunu unu dị iche na ahịa ọ na-ata na be anyị maka na ahịhịa dị na bunu nwere ike ọma dị na be anyị mana anyị mara na ewu ọbụla na-ata ji kpatara m ọ na-ejibu ewu arụrụ na na enwere etu ha si banye n'ọba ji ha taburu nke a atabiri nke a atabiri nke a ụmụ ewu arụrụ mana ahụ na butere anyị nsogbu mgbe anyị pere mpe ji apịa anyị apịapụ anyị my god n'isi igbo pigbo daalụ na onye ọbụla ekwuo n'etu o si dị mma mana ihe m maara m egwu na-ada eri n'ebe ọbụla bụ akwụkwọ igbo egwu mekọtata akwụkwọ igbo mara na ntanta agba igbo bigbo ata na ọka bụ n'oge ugwu mba bụ nke na-abịara unu na ihe onyonyo a ụka ọbụla enwe na-asị gị biko ebe ọbụla ị nọ na-eme mmemme ihe ọbụla na-agbasa nkwalite nke asụsụ na omenala igbo dịka unu maara na ihe anyị na-eme onye anyị na chi anyị ketara na anyị ga-eji nwee dị ndụ biko kpọtụrụ anyị ebe ọbụla unu nọ ma ndị nọ n'obodo naijiria ma ndị nọ n'obodo ofesi na-enene anyị ugbu a amara m na ndị igbo na-ezukọta ebe ahụ ị nọ amara m na ndị igbo na-eme mmemme ebe ahụ ị nọ anụkwana m etu ụfọdụ n'ime unu si eme ma ịwa ji buru ma mmanwụ ee eh, gbara mmanwụ ụgbọelu wee gaa mm, obodo oyibo gaa tinye mmanwụ ebe ahụ ee eh, dobiko ana m asị ebe ọbụla unu nọ na-eme ọnụcha ha naka ọpụta n'ihe mmemme a ọnụ kpọtụrụ anyị na n'ụbọchị tata anyị chọrọ m ịga e, n'otu onye na-eme ndị mmadụ obi ụtọ onye nọ na-agba ochie nọkwa na-agba ọhụụ n'ihe gbasara iti egwu n'ala Igbo onye na-ekwu maka ya bụ Chief Dr. nwa mmadụka e, onye ji eze egwu ekpuri wee mara anyị ga-akpọbata n'ụbọchị tata ka anyị na-ekpa nkata igwe ebidoro e m egwu a maka na ya bụ egwu bụ egwu ọnataluchi nna mama m bụ nwa Ogbonwoye gụrụ egwuri nne mama m oge ọ nọ ndụ ọ na-agụ egwu egwu nke ọ na-agụ bụ egwu ụmụ agbara mụ nwa agụbazikwu egwu nke m maka na o si n'ọbara kama na m enezi anya na egwu m riziri nne nwere emere mere aka ọrụ okwu ibe ọzọ nna alụ na egwu a ebido m egwu mgbe m na-eji akwụkwọ na 1963 etinyego m egwu tupu anụ agha ụlọ ọbalị m bụ egwu bụ na ndị amị oge a na mụ na-agazuge n'isi ọnọdụba na-etiriwe egwu ya mere na m ejere amị akpụchara ịma na kpụwa ndị mmadụ n'ike kaba amị mana maka iri na m eti egwu akpụrọ m abatabụzia ma sị onye na ọ na-etiri ndị amị egwu nke bụ na ba mekọtara chinye m ebe ndị amị nke ndị oyibo na-akpọ yunifọm mụ yiri ya na-akpagharị na ọ onye ya ejide m ya na-akpagharị egwu dazia nje tiri m egwu ee dịka 77 n'Enugwu ukwu ọkọnkwa asaa mụ na tiri nku n'egwu mgbe ahụ udekwe ọma mbala bụ m ụzọ bido egwu mana mgbe ọgịrịga yiwa m n'egwu mụ na tiri nku n'egwu mgbe abụlebu n'ọkọye mụ na nwa tiri nku n'egwu mgbe ọgịrịga ji wa m adị m na nwatakịrị oge a ka ọzọ mere nsogbu na-ekweri egwu onye ka m ji si na ndị mụ na va kụrụ egwu ọ bụrụ na mụ na va dị n'ọgbọ va tọsịrị m mgbe ama mụ dị na nwata wee na-eti egwu kara aka ehm, eziokwu maka na elotara m mgbe m na-akwado ka m bido iti egwu nna m were m maka ya gbuo m ka m nwụrụ ka m gaa ya n'anya kedu ibe kpata na nwa ya mụtara zụọ ya na kọleji wee egwu ka o ya ma ikpe amarọ nna m maka na ndị nke tiri egwu n'oge gboo ahụ onye bara iti egwu ọ dị analụzibere osoro ụmụ nwanyị jewelu nke ọzọ bụ na ụmụ nwanyị ndị na-agba ashawo n'oge ahụ enwekwuru onye na-elu ụlọ nwere onye na-echetazibere ọ pụrụ ashawo ọpụgo ọzi ọbụzi n'ọnọdụ ebe a karịa nka ọ nalụghị ụlọ ya bụrụ asị na akwụra na ebe akwa nwa nọ na nka na emegidezi ụwa rue rie mgbe nna m ji chọọ ka o gbuo ma a gbaa m ọsọ gbanaga mgba na-ezogheri ezogheri lụzie ka m ego na egwu maka na ibe niile bụ ego titezi ego na egwu wee were bụrụ ego m goo baskụl iwe ndị gote baskụl ọvụ a na-akpọ rọj mbụrụ onye baskụl n'ọba anyị ka m jee gosi nna m na egwu nwe ọ na-achụgharị m na ọ bakwara uru o jide m tibe m ibe maka ịma na adị m na nwata oge a mezuru ọrụ na-eti m mgbe ahụ kwụ na nsọpụrụ dị ọ bụrụ na etibe ebe ịbọrụ a na-ajụ iwe ji chọkụ kwụgbuzie nwa ọsịna ya bụrụzi so na nwa ya na-eti egwu na-asọkọghalị nọ na nwa ya ezuokwu ori kedu onye ya agbaghị nọọ n'ọnụ ya ka o ji wee gote ego o ji gote paspọtụ mana emesịrị investigeshọn ọ bụrụ na onye m na-enye ego ka ọ na-edebere m ụgbala osiali na ọnya anyị na ego m ji wee ụgwọ nke bụ na ego m wụrụ 3 pounds n'aka ya na-achọ ọnya weta na m ezuru Robert Kulezu papa m wesị ka ada egbuzina m wesị ya weta ego a ọba anụ ụlọ weta ego ihe papa m wesị na ọ bụghị eziokwu na mmadụ ezu ori n'ọnụ o wee na-awọndazi kedizi ka o si bụrụ na egwu ojimgba ma ma obeshi izu aba gụrụ vụrụ ka nwa ya gụtazi nke wegote baskul bụrụ nata wee kpọọ ndị be anyị bụ olive mmanya si na ọka ekpere m ekpere ka ntị ozi egwu emekpere m egwu tibe ya bụ egwu titekwuo ya ibe ọbara m uru oge a ndị egwu adịghị etite ego etitekwu ego etite were ya na na họteelụ ya na nwaanyị ya na ya bi elise ego mana tata inezi anya ndị egwu niile bụ Mr and Mrs ndị egwu niile na-alụzi ụlọ onye tie egwu arịtọ ome foundation lụọ ụlọ ndị achawo nwe na-agbazi achawo kịta akwụzi enwe ozi achawo a ga-asị na achawo bụ ihe ivele maka gịnị na ndị achawo na-aga gbatazi ego na achawo anụ ụlọ bebe jee lụọ ụlọ ebughị na ụwa na-erugheri erugheri ọvọ nna m lere bidolu ọvọ nna m gọlụ bidolu lebe mbọsị a maka na ka ọ gasịrị abalị na abụọ pụta na nke ịtọ ndị be anwụsị nwee rue chọọ m egwu kwụọ m ụgwọ ibe a kwụrụ m oge a bụ ego ise 5 shillings ka m bịa tiere m egwu na ọ na-akwa nna m wee jee tie egwu ebe a oge a ndị be anyị kwuru maka na m na-ezogheri ezogheri ndị be anyị kwuru akarọma na egwu m akago ara etu a m wee tie egwu ntiri wee na-ewuzi ewu n'ukwuru niile nke bụ na papa m kavakọziri na egwu nwa itiri e na aṅasị kava na-ajụ ọzọ ka onye kwuru tiri egwu a papa m nweyiri akwa ya jụọ m anyị ka ya agụ ọzọ ta nsị e, ọsị ka ya jee kirie ọbatazia solu n'ọlụ mgbe m ji bidozie egwu tiwe egwu tiwe egwu akụ aka o wee kwere bịa bọọ m ego makụọ m bịa m ọmụ si ọbụgodị isi toku ya nawazie o nwere mgbe m na-aga ebe ọbụla a na-aṅụ mmanya ntiwe egwu ife ọbụla m datara ebe a na akpa wee na-eme emekọtazie onye chọzie m egwu nchaji enye gị ọkwụọ m ụgwọ o nwere mgbe m na-achaji ego ịtọ ego ịtọ bụ 3 shillings akwụọ nya nwoje tie mmekọta chaji wee 5 shillings mmekọta chaji wee 10 shillings mmekọta chaji wee 1 pound 1 1 pound 1 bụ ibe a na-akpọ ya oge a bụ 1 guinea mmekọtazie chaji wee 2 pounds etu a ka m si mmekọta chaji wee 5 pounds nsogbu anyị na-enwe bụ ndị awa pirates itipụta rekọd tupu ileta egwu iji wee mee ya bụ rekọd ndị na-esoro iti egwu ejego were eje n'akụkụ dọbụ chasịa bụ egwu na-ele anyị etikwugo gọọmenti ka gọọmenti nyere anyị aka o kwere omume m wee chọpụta na ọ bụrụ na enwee ike ịkwụsịnwu ndị awa ndị pirates ọbụna gọọmenti nwere ike ịkwụsịnwu mana gọọmenti nwere ike ịkwụsịnwu armed egwu nkwụgoro akụ abaka akụrụgo m egwu ọgụ ịtọ ya bụ iri isii nke izi pụtara abịa na rekọdụ m niile bụ ekpele naijiria mgbe agha beslovo na mmerie na small plate abịazịa mgbe eji mebe long plate. egwu ọzọ m mere bụ onye na Dominic ọnya butere ava m o wee gbasaa ebe niile egwu onye na Dominic onye ọbụla kwadotere iti egwu ekpiri ndụmọdụ m na-enye ya bụ ọ kwadote anọzi m ka nna ya bịakwute m ka m kpalị ya alo mara anị akọbọ mara anị atọlọ mkpachasị ya elu ka ọ ga-abụ otiwe ka ọ balị ya ụlọ ọ bụrụ na ọ bịakwutere onye jekwugo ọzọ e mere nsogbu nke ọzọ bụrụ na agwa ụmụaka na-ebido egwu onye ọbụla were eziokwu onwe onye nyere ya kọbọ ka ị wee tieri egwu onye ọzọ pụtazịa nye ya 1000 rapụgodi 1000 a na ọ bụrụ ego onye nke kọbọ ebugodi ụzọ bịa ka ị wee ghali idisapọịntị mmadụ na disapọịntmentị adịghị adị mma o nwere esemokwu na sịrị m na ọzọ mere nsogbu nke bụ na ọ na-abụ onye chọta m egwu ọbụna m adịgo book mkpọọ ọzọ mere nsogbu na fon jụọ onye nwere ebe na deeti dị etu a ọsị na ya nwere ebe nsị ndị agha jirezie biya o egwu etu a ka ndị mmadụ si eji ndị egwu akụ asị. ị ga-elote na 1998 na akụlasịrị asịrị na Moroko anwụrụgo mama anwụrọ etu a ka esi ewe ndị egwu akụ asịrị ugwumba bụ ugwumba ojújọ́jú ra màmá bá onye ma ọgbapụzi ebulu nu o onye ga-abụ ka ọ ga-abụ lili ibi ga-abụ ka ị ga-abụ lili o mma anyị mara anyị na um, chief Morocco nọrịrị ọfụma ee mana ebe a na-eme nke eme nke a na um, mkpirigbi nke oge anyị nwere ekweghịzi anyị ka anyị na-enọ n'uju mana ana m ekwu unu nkwa n'izu ụka na-abịa na ọ ga na-achịtakwa azụ nwee bụrụ na etu a ka m si wee na-apịachi oge ogwu mba nke ụbọchị tata na-ekene gị bụ onye nenere anyị na-ekenekwa ndị nyere anyị aka ka ya bụ mmemme wee pụta ee maka na sị na ọ bụrụ na ekene onye nwere ahụ a ga-ekenekwa ndị ọnụrụ isi ya mụnwa bụ Mike Onoboji aha ndị nọnyere m ndị na-enyere m aka na ihe mmemme a na gị ọbụ onye nenekwara enene wee na-asị biko ihe ga-adị ka enwe amaghị ya izuụka na-abịa abịa unu cheberikwa ka ọrụ mụ na ndị otu m na anyị ga-abịakwa ọzọ site na amara chineke nke bi n'eluigwe ka jehova gozie unu niile n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ amen ya mee ihe ọ bụla ị na-eme gbasara nkwalite nke asụsụ na omenala igbo ịchọ ka ọha na eze mara maka ya kpọtụrụ Ugwumba na akara ekwentị 08034714708 ihe ndị dịka egwu ọdịnala ọfala echichi mmanwụ dị iche iche iri ji ịnwa akwa nakwa egwuregwu n'ụdị ọbụla zitere anyị ozi na akara ekwentị 08034714708 ndewo